AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa anyị na-ege ntị ekelakwa m gị ọzọ taa ama m na anyị alọtala ebe dum ka anyị gara ama m na anyị mekwara nke ọma lọtakwa n'udo ama m na onye ọbụla n'ezinụlọ anyị bụ onye nọ n'obi ụtọ ọ bụrụ dịrị na ọ dị otu o si mee ọ bụchaghị otu ahụ biko ka anyị nwee ntụkwasị obi ebe Chineke nọ ihe ga-adị mma o ọ ka bụkwa okwu nke ndụmọdụ nke ezinụlọ ka anyị ji na-aga n'ihu n'ụbọchị taa na okwu ahụ nke anyị ji na-aga nke bụ ụzọ ụmụ anyị ndị nwa agbọghọ na-esi adaba n'aka ụmụ nwoke bụ na ụzọ nke ndị oke ozu na-eji abịa ọ pụrụ ịsị gị ngwanụ maka ihe ahụ a na-aka ụka ya ga jụwa ya sị ọ bụ gịnị dị bụ ihe ọ bụ a na-aka ụka ya ya si leenu gị leekwa ọha ka ụmụ agbọghọ ndị guzo ebe ahụ na-achọ ka mụ na ha na-enwe mmekọ ịmaghị na ịbụ onye uru tụrụ ma ọ bụrụ na mụ na gị na-enwe mmekọ leekwa nwa okorobịa na ọ ga-abụ onye toro ogologo nke ọma o nwere ike bụrụ na onye na-amasị gị na ndụ bụ onye na-eji oji ma ọ bụ onye na-acha ụcha ikekwe ya bụrụ onye na-acha ụcha mara ihe bụrụ nwa okorobịa mara ezigbo mma bụkwara nwa okorobịa ọ bụ gị na ya soro asị nne ihu ọma kpọrọ gị ị nwetala ya gị onye na-ege ntị ịkpacha anya ị ga-adaba n'aka onye dị otu a mgbe ị bidoro bịa chewe na onye a ga-eme gị ka ị bụrụ ihe pụrụ iche na ihe ịbụ bịa lewe anya ka onye ọ bụ ọpụta obie na ndụ gị gị hụ na ị nọ na nramahụ ebe ọ dị ukwuu mgbe ahụ ileela anya hụ na ọ dịghị nga o ruworo gị na ya gị na-ele anya na okwu ọ na-agwa gị bụdịrị ihe ọma mere gị ebe ọ nwere ike iwedata onwe ya ala bịa rịọ gị ka gị na ya nwee mmekọ ụzọ nke ọzọ gị onye na-ege ntị bụ ụzọ nke ntụgharị uche n'ụzọ pụrụ iche ịtụgharị uche nke inwe nghọta n'ụzọ dị omimi ọ bịa sị gị nne kedizi gị si ya kedizi maka na ya sị gị nche ma anyị sị na anyị ga-alụ o nwere ike itinye ya n'ụzọ njakịrị na-ajụ ndị n'ebe ahụ ọ bụ na ha amaghị ihe na-aganụ ọ bụ gịnị mere na ọ dịghị onye nwere ike ịkwado ọlụlụ di na nwunye ya n'ụbọchị taa ndị na-ebe ahụ nwere ike were ya n'ihe egwuregwu ka ya nwanne onwe ya chọrọ iji ya ime ihe egwuregwu ọ ga-asị gị na ọ ga-abụkwanụ ezigbo ohere nke dịrị unu maọbụ nke dịrị anyị iji tụọ ụkpụrụ ma wupụta ụzọ ọganihu anyị ga-esi wee bụrụ nke ga-adị mma lee tutu mmadụ esi n'ụzọ dị otu a bịakwute gị onye ahụ ga-abụ onye gị na ya na-akpa ala ọtụtụ mgbe ya mara ụfọdụ n'ime ndụ gị cheekwanụ na oge ruola mgbe ọ ga-eji nweta ihe nke ọ chọrọ n'aka gị ị bụrụ onye na-eṅomi ihe dịka anyị kwuru na-aghọta ihe dịka o si kwesị ị ga-asị ya nna ihe anyị kwuru adịkwanụ njọ ma ọ bụkwaranụ n'ikpeazụ na ọ dị ihe nke ga-emenụ anyị enwee mgbanwe obi anyị ahụkwaghị ihe nke ga-eme ka mụ na gị lụọ na ọ ga-amasị m n'ezie ime ihe ga-ewuta gị mgbe ahụ gị na ya ga-abanye n'osi agụgọ ọ ga-akọwọrọ gị elu kọwọrọ gị ala otu ọ ga-esi wee nwee ike nweta ihe nke ọ na-achọ ebe ị nọ ọ bụkwanụ gị bụ mbụ mmadụ na-agwasị na ime enyi gị na ya ga-aba n'ọlụlụ were ire gụọ eze gị ọgụ ndị dum nọ gburugburu ebe ibi ọ dabara otu a mmadụ ole n'ime ha ka a na-emecha lụọ ọ bụkwa ole na ole ụmụ nwoke bụ ndị ga-enwe ike kwupụta sị na ihe nke a ga-aba n'ọlụlụ ma mmadụ ole ka a na-emecha lụọ n'ime ha otu ihe ma ọ bụ ihe ọzọ agaghị dapụta ikekwa ya bụrụ na ọ bụ gị nwa jụrụ ya ma ọ bụkwa na ọ bụ ọ dị ihe ọhụrụ n'ime gị ọ ga-eji wee sị na ịlụ nwaanyị bụrụ onye dị otu a na aka ya apụọla mgbe ahụ gị lee anya n'elu lee anya n'ala ọ dịghị ihe ị maara ị ga-eme ọ bụrụ ndị nzuzu ha ga-achọkwa ụzọ imerụ onwe ha ahụ n'otu ụzọ ma ọ bụ ụzọ ọzọ ụzọ nke ọzọ anyị ga-atụle n'ụbọchị nke taa bụ ụzọ nke na-ekwesịghị ekwesị ọ bụghị ọtụtụ ndị na-eso ụzọ ahụ ọ ga-asị gị ọ bụ gịnị na-eme gị ị chọrọ ifu nke efu kedu ihe kpatara iji cheela ndụ gị n'iyi nwa agbọghọbịa ọbụla nke zuru oke ga-abụ onye ọ ga-amasị na mkparịta ụrị nke onye ọ kpọrọ onye ya na ya ga-ebi na mgbe n'ihu ga-abụrịrị nke eji mmekọrịta nwoke na nwanyị hiwe lee anya nwa okorobịa na-achọ ime ka ị mara sị ma ọ bụ itinye ụjọ n'ime gị gasị ọ bụ gịnị na-eme m ọ bụ mmechaa lụọ dị nga ama ihe m kwesịrị ime gee ntị gị onye na-ege m ntị achọrọ m ka ị tọọ ntị gị n'ala ụmụ okorobịa ndị dị otu a ndị na-esi ụzọ a bịakute nwa agbọghọbịa maọbụ bụ ndị na-esi ụzọ a ịnweta nwa agbọghọbịa bụla bụ ndị chere n'ezie na ọ dịghị ihe ọzọ eji kee nwaanyị ọ bụ naanị ka ụmụ nwoke were ha na-emere ihe masịrị ha ụdị ndị a bụ ndị ọ ịkpachapụ anya ha lara gị ndụ gị na iwi ọ dịghị ihe ọ bụla nke ga-eme gị ka ị ghara ịma ihe ị kwesịrị ime ọbụnarị mgbe ị lụrụ di mgbe ọbụla ha eji ụzọ dị otu abịa hụ ya dị ka onye nzuzu onye karịsịrị onye nzuzu na ọ bụ onye na-abịakute gị ma were obi gị niile kpebie ihe nke ị kwesịrị ime n'ime ndụ nke ga-abara gị uru ị bụrụ nwa agbọghọ tojuru etoju mgbe ị hụrụ onye ọ ga-amakọrọ gị na ya agaghị agwa gị agwa ị ga-amakwa mgbe ndị nzuzu ha bịara makwara otu ị ga-esi wee gbakwaa ha anyị ekelela onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa ma na-arịọ ụmụ nwoke na ụmụ nwanyị ndị nkom na ndị inyom na-ege ntị ka anyị gbalịa na-eme ihe ga na-atọ Chineke obi ụtọ n'ihe ọ bụla anyị na-eme n'ime ụwa n'ebe ọbụla bụla anyị hụrụ onwe anyị ọ dị mma ka anyị were ihe kpọrọ ihe n'ime ụwa anyị nọ n'ime ya chineke ga-enyere anyị aka n'ime ndụ anyị amen onye okenye eze nlewemchi ekpere anyị n'ụbọchị taa abụọ ka ị kaa nka na ahụ ike ka chineke nye gị ogologo ndụ n'ime ụwa anyị nọ n'ime ya amen imeela na ndụmọdụ nke nyere anyị gbasara ezinụlọ onye ọma na-ege ntị ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke tere mmanụ onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ anyị ekelela ndị bụrụ anyị abụọma nke taa onye ọma na-ege ntị enyi ọma m abụọma nke taa bụ ozi ọma na onwe ya amaara m na Chineke ga-eme ihe rịba ama n'ime ndụ anyị na abụọma nke anyị nụrụ taa ka anyị deredu mgbe nwanne anyị nwanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu ga-enye anyị ozi ọma nke sitere n'akwụkwọ nsọ abịala ọzọ ịṅụrụ mmiri ndụ site n'okwu chineke anyị abịala ọzọ ịtụgharị uche site n'okwu chineke nwanne m nwoke nwanne m nwaanyị onye amara ndụ zutere ebe ọ bụla ịnọ onye ka ndị mmadụ na-asị na nwa nke mmadụ bụ nke a bụ ajụjụ anyị ga-atụrụ uche n'oge awa onye ka ndị mmadụ na-asị na nwa nke mmadụ bụ ebe anyị ga-ewere ihe ọgụgụ anyị bụ na akwụkwọ Matiu isi iri na isii amaokwu nke iri na atọ na iri na isii chineke kpughere anyị onye ịbụ mee ka anyị kọrọ ụwa ihe omimi dị na gị ekwekwala kọnọdụ ọ ọbụla mee ka anyị hapụ ịma onye ịbụ n'ezie n'ime mmụọ na eziokwu arịọ m gị n'oge awa dị gị na-ekwu n'ime m site na mmụọ nsọ gị ka anyị nọrọ n'ikpe ezi ama banyere gị arịọ na amara n'aha nwa gị bụ jizọs kraịst amen akwụmatụ isi iri isii na iri na atọ mgbe jizọs bịara n'akụkụ sizeria nke filipai ọ jụọ ndị na-eso ụzọ ya sị onye ka ndị mmadụ na-asị na nwa nke mmadụ bụ azịza wee malite ha wee si ụfọdụ si na ịbụ John the Baptist ma ndị ọzọ si na ịbụ Elijah ma ibe ha si na ịbụ Jeremaịa ma otu n'ime ndị amụma ọ sị ha ma ọ bụ onye ka unu onwe unu si na mụ bụ simon peter wee zaa sị gị onwe gị bụ kraịst ahụ ọkpara chineke dị ndụ a gị onwe gị bụ kraịst ahụ ọkpara chineke dị ndụ onye ka ị na-asị na chineke bụ onye ka jizọs bụrụ gị peter nyere ya ezigbo azịza na ya onwe ya bụ kraịst ahụ ọkpara chineke dị ndụ mgbe o nyere nkọwa nwa atụrụ chineke nke na-ebupụ mmehie nke ụwa jọn mere ka anyị matakwa na ọ bụ ihe kraịst bụ na akwụkwọ jon nke mbụ amaokwu iri abụọ na itoolu ruo na nke iri atọ na anọ gị onwe gị bụ kraịst nwa chineke dị ndụ kraịst onye mgbapụta mmena gị abụọ kraịst onye nkwuchite ọnụ anyị kraịst onye maara anyị karịa ka anyị maara onwe anyị kraịst onye na-edu anyị n'ụzọ niile gị onwe gị bụ kraịst nwa chineke dị ndụ n'ihi na anyị maara na chineke adịghị anwụ anwụ gị onwe gị bụ kraịst onye ya na nna ya bụ otu ya sị ya ee ikwuru nke ọma o ji nke a butere pita ezigbo otuto a onye ka gị onwe gị nwa chineke nwanne m nwoke nwanne m nwaanyị onye ka ị na-asị na kraịst bụ n'ime ndụ gị mgbe ọnọdụ na-abịa ajụ gị onye ka kraịst ga-ahụ gịnị ka ị na-asa anyị amatala site n'akwụkwọ jọn nke mbụ isi iri abụọ na itoolu na kraịst bụ nwa atụrụ chineke nke na-ebupụ mmehie nke ụwa ee ịgụrụkwa n'akwụkwọ matụ isi iri atọ amaokwu nke iri ise na anọ ruo na nke iri ise na asaa o wee bịa n'ala nke aka ya na ezinụlọ nke nzukọ ha ebe ahụ o mepere ọnụ ya sara na onye amụma anaghị enwe ugwu n'ala nke nna ya kraịst rụrụ ọtụtụ olu ebube na mba ndị ọzọ ebe ọ bụla ọ na-aga akwụkwọ nsọ mere ka anyị ma na ọ nọ na-ejegharị na-eme mma ọ nọ na-ejegharị na-agwọ ndị nrịarịa ọnụ na-ejigharị na-enye aka ọnụ na-ejigharị na akpụte ndị nwụrụ anwụ ọnụ na-ejigharị na-akpọlite ndị ngwọrọ o jigharịrị mee ka ndị isi hụ ụzọ mana mgbe o rutere n'ala nke aka ya ee abịa sị onye ka ọ bụkwa na ọ bụghị nwaka nwa josef onye ọkwa nka nne ya ọ bụghị nke anyị ma ama Mary ee anyị makwara ụmụnne ya nwoke niile onye ka ọ bụ ịmaga onye ọ bụ ụmụnne ya ịmaga ụmụnne ya ndị ndị ikom james na simon na judas ọ bụghị ụmụnne ya makwara ụmụnne ya ndị nke inyom ha niile ọ bụ ha anọghị n'etiti anyị olee ebe ka nwoke a nwere ike ihe ndị a niile ha ebido jụwa ebe ka o nwetara ike o ji eme ihe rịba ama niile ọ bụ n'ihi gịnị n'ihi na ha amaghị onye ọ bụ ịmara jizọs kraịst ị ga-ama na ọ pụrụ ime ihe niile na ọ bụ ya bụ nwa atụrụ chineke onye pụrụ ibupụ njọ ọkụ ụwa na ọ bụ ya bụ kraịst dịka pita si na gị gị bụ kraịst gị gị bụ kraịst ee pita gwara ya na ya onwe ya na ọ bụ ya bụ kraịst ọkpara chineke dị ndụ n'ime ọnọdụ gị niile ị ga-ama na kraịst na-adị ndụ n'ihi na ọ bụ ọkpara chineke dị ndụ ebe ọ na-adị ndụ onye na-eche gị ọ naghị ehi ụra ọ naghị atụ ụra ụra ebe jizọs kraịst bụ kraịst ọkpara chineke dị ndụ chi anya adịghị anwụ anwụ gị ọ si ya ee na kraịst gị na ọ bụ kraịst ọkpara chineke dị ndụ na ọ gaghị ekwe ka ihere mee gị ihe isi ike ọ na-abịa ịjụ gị onye bụ de kraịst si ya ee na ọnọdụ na-abịapụta m enwere m kraịst ọkpara chineke dị ndụ ọ naghị ekwe ka ihere nwe m chima anwụ ga-anwụ chimụ dị ndụ chi anyị dị ndụ ọ bụ ọkpara chineke dị ndụ jizọs sịrị ha na onye amụma enweghị ugwu n'ala nke aka ya ee ọ dịghịkwa ọtụtụ ọrụ chineke lụrụ n'ala ha n'ihi ekweghị ekwe gị onye nke kraịst onye na-eso ụzọ kraịst maọbụ ebe a mụrụ gị maọbụ ebe isi pụta ekwekwala ka ihe ha ga-ekwu maka gị ebe ahụ mee gị ka hapụ ijere kraịst ozi mgbe ha bịa ebe kwu onye nke ọ bụghị kraịst ọ bụghị nwa josef ee anya magị nne ya meri lekwa ụmụnne ya lekwa ụmụnne ya ndị nwoke josef simon kraịst hapụrụ ebe ahụ akwụkwọ nsọ mere ka m mara ịgwọ bụrụ na ị gụọ n'akwụkwọ matu isi iri na atọ amaokwu nke iri ise na asatọ ọ sị na ọ lụghịkwa ọtụtụ ọlụ dị ike n'ebe ahụ n'ihi ekweghị ekwe ha onye ka kraịst bụ onye ka na-agwa ndị mmadụ na kraịst bụ dịka onye nke kraịst mara ya eziokwu n'oge ọbụla ị gaghị anọ n'otu ụjọ dịka onye nke kraịst mara ya ị gaghị enwe mkpesa n'ụzọ ọbụla dịka onye nke kraịst mara ya ị gaghị ekwu okwu ọjọọ banyere gị na ezinụlọ gị n'ime ọnọdụ niile ịmara na anyị nwere kraịst ọkpara chineke na-adị ndụ ihe ọ bụla gbakwutere gị ị ga-ama na anyị nwere onye pụrụ igbo mkpa onye pụrụ ime ihe niile ee ọ bụrụ na ịma chineke na ọnọdụ ọbụla ị hụtara onwe gị ị ga na-eto ya n'ihi na ọ bụ ya bụ kraịst ọkpara chineke dị ndụ ọ dịghị ehi ụra ọ bụ onye inye aka nke ndị ya ee n'ihi na ọnwa niile na-abịa n'ụzọ gị na-abụ naanị mvuvu sitere na kraịst ka o were nye gị mbuli elu na-ahụta ọnwụnwa dịka mvụvụ nke eluigwe nyere gị ka ị nweta mbuli elu gị ọ bụrụ na ị gụọ na akwụkwọ ihe e mere isi iri abụọ na otu amaokwu nke iri na otu ruo na nke iri na atọ ebe a sị na david siri gad anọ m na mkpa nke ukwuu biko ka m hapụ ịdaba n'aka jehova n'ihi na obi ebere ya kwa bara ụba nke ukwuu maka m ghara ịdaba n'aka mmadụ adabakwala n'aka jehova n'ihi mkpa ekwekwala ka mkpa mee gị gị ịdaba n'aka jehova ọ bụ ya bụ kraịst ọkpara chineke dị ndụ ọ maara mkpa gị niile ọ maara otu ọ ga-esinyere gị aka gị si na mkpa pụọ ọ ka mma na ịdaba n'aka mmadụ karịa ikworo mkpa daba n'aka jehova ekwekwala ka ọnọdụ ọbụla mee gị chineke kpughere gị obi ebere ya a eziokwu nwaanyị oruru ọbara nwụrụ chineke kpughere obi ebere nye nwaanyị oruru ọbara ọ nọ n'oke mkpa ọ nọ n'oke mkpa chineke kpughere dị ukwuu ya nye nwaanyị oruru ọbara akwụkwọ nsọ si na naanị okwukwe ka o ji metụ ọnụ nwe kraịst aka ya ewe nwere onwe ya onye ka kraịst ahụ bụrụ gị n'oge mkpa n'oge ọrịa n'oge iri uju gịnị ka ndị mmadụ na-asị na kraịst bụ gị onwe gị ọ jụrụ ha ngwa ọ bụ gịnị ka ị na-asị na mbụ gị onye na-eso ụzọ m gị onye kwere na m gị onye nyere anya ọbịbịa anya ọbịbịa abụọ nke kraịst ọ bụ gịnị ka m bụnye gị ọ bụ gịnị ka m bụrụ gị dịka kraịst na-abụrụ anyị ezi kraịst ọkpara chineke nke na-adị ndụ ọ ga-adịgide ndụ n'ezinụlọ anyị n'ọnọdụ anyị site n'ugbu a ruo mgbe niile ebighị ebi amen kraịst bụ chineke kraịst bụ onye nlekọta anyị kraịst bụ enyi anyị kraịst bụ onye na-ekwuchitere anyị ọnụ ebe jizọs nọ onye ọma na-ege ntị kraịst ọ bụ onye n'ime ndụ gị chebara ajụjụ a echiche saa ya n'ime obi gị kraịst ọ bụ onye n'ime ndụ gị anyị ekelela nwanne anyị nwaanyị onye mgbasa ozi Queen Grace Okechukwu anyị na-asị amamihe nke Chineke lenyela gị onwe onye ga-anapụ gị ya ị ga na-ekwu okwu nke chineke ị ga na-ezisa ozi ọma chineke ga na-agọzi gị gị ma na ezinụlọ gị imeela nwanne anyị nwaanyị Queen Grace Okechukwu ugbu anyị na-ekele ndị nyere anyị abụọ ma nke taa anyị na-asị ka mara n'udo chineke ya n'ime ndụ ha anyị ji na-echekwutara gị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ma ị chọrọ onye gị na ya ga-amụ akwụkwọ nsọ ma ọ bụ onye ga-ekpere gị ekpere na ihe na-agbaghịgharị n'ime ụwa nka kọrọ anyị n'ekwentị na nọmba nka 07063637224 070 63637224 maọbụ gị detara na akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com chekụtakwa itinye adreesị a awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo